Naịjirịa erukwaghị nke ọ dị na mbụ ịkọpụta ihe oriri bụzikwa nsogbu nye ọtụtụ ndị mmadụ ọzara erichago ọtụtụ ogbe n'ala ndị ugwu anyị nwere nsogbu dị n'iche iche si n'ala ndị ugwu ruo n'ala ndịda ka m si na-ele ya ọdịnihu anyị nwere ike ịbụ ezigbo ọganihu maọbụ oke ọgbaghara. mgbanwe ihu igwe na-ebute ụdịdị ụbọchị na-emesi mmadụ ike ihe agbanwego nnukwu ihe agbanwego n'obodo Naijiria. ihe a bụ ihe anya hụrụ ọ bụghị akụkọ ọdịdị ụbọchị na-enweghị atụ ide mmiri na oke ọkọchị o nweghị onye pụrụ ịgbanarị ya onye ọbụla ka ọ ga-emetụta ka m kwuo ya ọzọ onye ọbụla ka ọ ga-emetụta ihe chere anyị bụ ụmụ mmadụ n'ihu bụ mkpebi na-adịghị mfe anyị arụọla ala ihu igwe agbanweela oke okpomọkụ na ọdịdị ụbọchị na-enweghị atụ na-emesasị ndụ na ọrụ aka ụmụ ụwa n'obodo Naijiria mmebi gburugburu ebe obibi anyị na mmetọ nke ikuku na-etinye aka na mgbanwe nke na-ata anyị ahụhụ tinyekwara na nke a ọnụ ọgụgụ ụmụ mmadụ n'ala Naijiria na-arị elu kwa ụbọchị akụ okike enweghị ike izu onye ọbụla ọ bụ omume anyị na-akpata ihe ọghọm nye gburugburu ebe anyị bi na ala nke na-akwado anyị N'ala ugwu, mgbanwe ihu igwe na-akpata mbibi oke ọhịa na mgbasa nke ọzara. Anyị achọpụtala na mgbasa ọzara Sahara na-eri ihe dị ka kilomita iri ise ma ọ bụ iri n'ime ala ndị ugwu kwa afọ. N'ogbe ndị ọrụ ugbo a na Katsina, ndị ọrụ ugbo achọpụtala na n'ime afọ iri na ise gara aga mmiri anaghị ezozikwa ka o si ezo na mbụ. N'eziokwu, ịkọ ugbo abụrụla ihe siri ike. Kemgbe anyị kọrọ ihe n'ubi anyị anyị ahụbeghị mmiri ozuzo anyị enweghị nri oke ọkọchị abịala mmiri adịghị ihe mgbanwe ihu igwe na-eme n'ala ugwu bụ ọ na-enyere ọzara aka ka ọ gbasaa maka mgbe oke ọkọchị bịara na-eme ahịhịa niile ga-akpọnwụ nke a ga-enyere ohere ka ọzara bịa kpuchie ala ahụ anyị na-ebibi osisi n'ime oke ọhịa anyị maka na anyị enweghị ụzọ ọzọ anyị ga-esi kwanye nkụ na nri anyị na-esi na-abụghị nkụ ndị bi n'ala Sahel na ezigbo ndị ọrụ ugbo mana mgbanwe ihu igwe akarịala ha aka ọzara na erichazị ala ha ọ bụ ụdị ọnọdụ a mere ka ụfọdụ ha jiri na-akwapụ n'ebe a mụrụ ha na-akwaga n'ala ndị ọzọ ọtụtụ ndị mmadụ akwapụla n'ebe a mụrụ ha e nwere ọtụtụ esemokwu n'etiti ndị bịara ọhụrụ na ndị biburu n'ala ha kwagara n'ala ndị ugwu ndị na-achị ehi na ndị na-akọ ugbo na-ebikọ ma nwee nkwekọrịta ruo ọtụtụ narị afọ n'oge gara aga ha na-enyere onwe ha aka ehi na-ata ahịhịa fọrọ afọ n'ubi ma a na-ejikwa nsị ehi na-akọ ugbo okporo ụzọ akwadoro ndị na-azụ ehi na Naịjirịa adakasịchala ya mere na ha na-ebido mkpagharị ha n'oge karịa mgbe ha na-ebidobu ya na mbụ ha nakwa abanyezi ụfọdụ ebe n'ala ndịda ebe ije ha na-anaghị eru na mbụ ahịhịa dị n'ebe ehi na-eri nri akpọnwụsịchala ya mere o ruo n'oge ọkọchị ọtụtụ n'ime ndị ugwu na-achị ehi ha agawa ebe dị ka Enugu maọbụ Lagos n'oge na-adịbeghị anya ọnụ ọgụgụ ndị bi na Naijiria arịala elu nke ukwuu ya mere ọtụtụ asọmpi abatala n'etiti ndị mmadụ maka inweta ihe onwunwe nke a bụrụla oke nsogbu ndị mmadụ ahanyela onwe ha nnukwu ala dịka ọtụtụ narị hekta ha ga-eji akọ ugbo nke a aghọọla ọdachi nye ndị na-achị na mma na-achọ ọhịa ma ọ bụ obere iyi na onweghị onye nwe ya nke ha jiri zụọ ihe ha ala kọwa ụkọ esemokwu ndọrọ ndọrọ ala na agha ga-abụzi ihe nkịtị ọ bụ n'afọ 2011 ka ha bara anyị ọgụ mberede nke kachasị mgbe ndị Fulani wakpuru obodo sengev ma gbuo ihe dịka mmadụ iri ise na asaa na Sepa n'otu obodo nta ha gbukwara mmadụ iri asatọ na ise o nwere ofu ụbọchị anyị nwutere ofu n'ime ụmụ ehi ha si ọnwụ na ha ga-abịa kwụọ ụgwọ ihe ọbụla ehi ha mebiri n'ubi anyị ihe ọzọ anyị hụrụ bụ na ha jikere buru egbe bịa ibuso anyị ọgụ ọ bụ otu a ka o siri bido ọtụtụ puku ụmụ ehi ka ndị ohi na-ezu kwa ụbọchị ma ọ bụ ndị ezuru ụmụ anụmanụ ha ka ndị mmadụ na-atụ ụta ọtụtụ ndị ọrụ ugbo na-ebugharị egbe ha na-awakpo ndị na-achị na nama na-anapụ ha ehi ha ya mere enweghị m ike iguzo ebe a ma kwuo na ụfọdụ ndị na-achị anụ adịghị njikere ụfọdụ n'ime ha nwekwara egbe iji chebe onwe ha ọtụtụ n'ime nsogbu a na-esi n'aka ndị omempụ ọ bụkwa na ha na-ezu ehi nakwa ebibi ihe a kọrọ n'ubi ndị na-achị nnama na-akwụ ụgwọ ka ha nwere ohere chi anama ha n'ala ndị mmadụ mana ego ha na-akwụ anaghị eru ndị nwe ala aka mkpagide na mbuso agha ndị a aghọọla ọgụ ime m ma emegwara mgbanwe ihu igwe na ịba ụba ụmụ mmadụ nwere aka n'ime nsogbu ndị a anyị na-ahụ ọ ga-esi ike ịdị na-achịgharị nnama otu ndị Fulani si achịgharị ya ugbu a n'ihi na ọtụtụ ndị mmadụ na-ejizi nnukwu ala aka ugbo enwezikwaghị ala na-enweghị ihe eji ya na-eme dịka otu ọdụbụ na gboo mkpagide emebiwe akụnụba anyị o megidela ndị anyị o mebiela udo na ọganihu eji mara anyị ndị mmadụ aghọghokwa ndị na-agba ọsọ ndụ n'ala ha n'ụlọ ọrụ nke onye isi nashọnal sekuriti ha na-ahazi atụmatụ iji kwado ihe ndị a atụmatụ a ga-agụnye ịchọta ala n'okporo ụzọ nye ndị na-achị nama ka ha jiri na-achị nama ha n'eziokwu atụmatụ anyị haziri ga-agụnyekwa ndị ntorobịa na-enye nsogbu dịka ndị agha Boko Haram na ndị Niger Delta ọ ga-aba uru nyekwa mkpagide ndị ọzọ ọ bụrụ na ha pụta ìhè mgbanwe ihu igwe nke a na ịbụ ụbụ ụmụ mmadụ bụ nsogbu nye onye ọ bụla n'ala anyị ugbu a ndị na-achị na ma enwezikwaghị ohere ị na-agagharị otu ha si agagharị na mbụ maka ala ha na eji bụrụ achịna ma ha ọ bụ mmadụ nwere ugbu a Lake Chad bụ isi osimiri iyi nye ndị mmadụ iri asaa ọ bụ ọdọ mmiri nke isii kasị ukwuu n'ụwa n'afọ 1960 nha ya wuburu nde kilomita iri abụọ na isii mana ugbu a <laughs> o pekago mpe nha ya erukwaghị nde kilomita abụọ na ọkara n'ihe dịka afọ 1970 gọọmenti naijiria malitere ọrụ ngo mmiri nke South Chad ọrụ ngo mmiri nnukwu a na-ewepụ nnukwu mmiri si n'ọdọ mmiri Lake n'ihi mgbanwe ihu igwe zuru ụwa ọnụ mmiri anaghị abatazi n'ọdọ mmiri Lake otu o si abata na mbụ Nke ahụ ghọrọ nsogbu dị oke njọ n'ihi na ọdọ mmiri Lake Chad bidoro na-atacha. Ọ bụrụ na ọnụ mmiri ozuzo nke na-abata ọdọ mmiri ahụ zuru ezu ka ọ dị na mbụ, anyị agaghị enwe ụdịrị nsogbu anyị na-enwe taa. Ya mere, mgbanwe ihu igwe nwere nnukwu ihe na-emetụta mgbanwe ndị anyị na-ahụ ọdọ mmiri Lake Chad taa. Osimiri ahụ nwere mmetụta dị ịrịba ama nye ndị mmadụ, nye ọdịmma nke mmadụ ma mgbe o hichara ndị mmadụ ga-akwasa nwekwa mgbagwoju anya ndị ọrụ ugbo ndị na-azụ anụ na ndị ọkụ azụ na-asọmpi ugbu a maka mmiri fọdụrụ n'ihi mbelata mmiri ozuzo na oke ọkọchị nke mgbanwe ihe igwe butere esemokwu na ide ogbenye na-achọ itinye ndị ibe ebe ahụ n'ọgba aghara ọtụtụ ogbe ndị nwere karịa mmadụ puku ise kwapụrụ ebe ha bi kwaga Meduguri nke bụ isi obodo Borno steeti nke a bụ otu ụzọ n'ụzọ atọ nke ndị bi na Borno steeti bi ugbu a n'obodo Meduguri ọtụtụ n'ime ndị kwagara Meduguri ruru ebe ahụ chọpụta na ọrụ adịghị n'ebe ahụ ndụ ha chọrọ agaghị enwe isi ebe ahụ ndụ ha na olileanya ha wee bụrụ ihe akụdara akụda ya mere olee ihe ọzọ anyị ga-atụ anya ya o doro anya na iwe ga-eju ndị mmadụ obi ị ga-atụ anya nhụsi anya ebe ọ bụ na ndị mmadụ enweghị ọrụ aka uche ha ga-abụ ala ọmụmụ ndị omempụ mgbe ahụ ha nwere ike ibuli ngwa agha megide onye ọbụla ha ga-eji oke agụụ ahụ mee ya ha enweghị ọrụ aka ndị ọkụ azụ enweghị ike ịkụta azụ ọzọ ndị ọrụ ugbo apụghị ịkọ ugbo ọzọ ya mere eji nwee ọtụtụ ndị ntorobịa na-enweghị ụzọ ha ji ekwupụta onwe ha ya mere ha ji ebido bụrụwa ndị nnupụ isi na-achọ ụzọ ọjọọ ha ga-eso mgbe ha enwetaghị ọrụ ha na-achọ ha ebido soro nwa ndị isi okpukpe alakụba dịka ọmụmaatụ onye ndu Boko Haram nwụrụ anwụ bụ Mohammed Yusuf nwere atụmatụ ọdịmma ọ na-enye ndị otu ya ego mgbazinye n'efu nke a bụ otu o si adọta ọtụtụ mmadụ n'otu ị chọrọ iso n'igwe ahụ na-erite uru site n'atụmatụ ego nke ìgwè ahụ a na-amanye gị ịga klaasị ọmụmụ nke mgbede nke a bụ ebe ha na-ekwenye ndị mmadụ n'otu nzuzo ha ọtụtụ n'ime ndị a bụ ndị kwapụrụ akụkụ ugwu nke Borno steeti ịna steeti ndị ọzọ maka mkpọnwụ oke ọhịa na mgbasa oke ọzara ndị a bụ ndị obodo na ozuzu leghara anya ha na-achọ otu ga-anabata ha ya mere o ji dịrị mfe iduhie ha ọtụtụ n'ime ndị a bụ ndị kwapụrụ akụkụ ugwu nke Borno steeti ịna steeti ndị ọzọ nke a bụ ihe jikọtara mgbanwe ihu igwe na ọgụ Boko Haram a na-alụ ebe ahụ na-akpọ gas ọkụ mmefu kemgbe e bidoro imepụta mmanụ n'obodo Naijiria ịkpọ gaasị ọkụ mmefu bụ ihe kachasị na ihe ndị na-ebute nsogbu carbon dioxide n'ala Afrịka anwụrụ carbon dioxide ruru ton iri anọ na ise ka ha na-ewepụta fenye ya n'ime ikuku ma ha na-egwupụta mmanụ gaasị anyị na-agbakwa n'ọkụ mmefu ruru ọnụ gaasị obodo Brazil ji emepụta ọkụ latrik n'otu afọ gaasị anyị na akpọ ọkụ mmefu ruru gaasị a ga-eji nye mba ndị afrịka ọkụ latrik ma anyị na-emefu gaasị ruru ijeri dọla abụọ n'afọ ka ọ bụ asụ anwụrụ nke a na-enye aka na-ebute okpomọkụ zuru ụwa ọnụ naijiria ekwesịghị ịgbanwe na nsogbu nke anyị na-enweghị ike ịgwọta ya ugbu a chee ka ọ ga-adị ibi ndụ n'akụkụ nnukwu ọkụ kwa ụbọchị nke ndụ gị ọ dị ka akatakpo siga amụnyere ọkụ si onye ọbụla nọ n'obodo mụọ ya na-enweghị onye ga-enwe ike ịgbanarị ya ahụrụ mmefu gas na-akpata ọrịa dịka kansa na nke ọzọ a na-akpọkwa leukemia ọ na-akpata ozuzu mmiri acid ọ na-egbukwe ihe a kụrụ n'ubi na-akpatakwa ọrịa ahụ mgbu ụdị ọrịa na-eme ka mmadụ nwee nsogbu iku ume n'ezie ịkpọ gas ọkụ mmefu bụ mpụ anwụrụ ọjọọ a na-agapụ n'ime ikuku site n'ịkpọ gaasị ọkụ mmefu abụghị sọsọ ihe ọjọọ mmepụta mmanụ na-akpata ele anya otu esi awụsi mmanụ n'ala ndị Naija Delta ọ bụ ụdịrị mwụsi mmanụ kachasị n'elu ụwa oge ọbụla mmanụ na-awụsi n'ala ndị Naija Delta Ikarama na Bayelsa steeti ugbo ezigbote ala nye ndị ugbo na ndị ọkụ azụ lekwa ihe mere ala ha maka ihe ezighị ezi ụmụ mmadụ na-eme ọ bụ n'obodo Ikarama ka ndị ọrụ mmanụ kachasị awụfu mmanụ n'ozuzo naija Delta mmanụ awụsiri emetọọla ala anyị niile igwu ala ntakịrị ihe ị ga-ahụ bụ mmanụ ewepụgodo mwụsụ mmanụ kemịkal na mmiri ọjọọ eji emepụta mmanụ bụ nsogbu nyere ụmụ mmadụ ala kachasị na-ewepụta ihe oriri n'obodo naijiria emetọsịchaala ya ubi anyị emetọsịchaala mmanụ ọjọọ nke a egbusịchaala azụ niile nọ anyị n'akụkụ agụrụ na-achọ ịgụgbu anyị ugbu a usoro ihe oriri emetọsịchaala ya ala ha niile emetọsichala ya ụmụaka anyị na-arịa ọrịa kwa ụbọchị ka ihe na-akpata mwụsi mmanụ nke a ọtụtụ oge mmebi ngwaọrụ eji na-agba mmanụ bụ ọrụ aka ndị omempụ mgbe ọzọ ọ na-abụ na ngwaọrụ maọbụ usoro eji emepụta mmanụ ahụ abụghị nke ezi ya ihe na-eme n'obodo ndị naija Delta bụ na ndị mmadụ na-awụsachi mmanụ ebe niile ma ọ dịghị onye a na-ama ikpe ọ bụghị sọsọ ndị ụlọ ọrụ mmanụ ka m na-ata ụta anakwa m ata ndị omempụ na egbupụ paịpụ mmanụ okwu a gbagwojuru anya karịa sọsọ ndị na-egwupụ paịpụ mmanụ ndị kọntraktọ ndị ụlọ ọrụ mmanụ na-akwụ ụgwọ ka ha hichaa mmanụ ma mmanụ wusi ya ọ bụrụ na ọrụ anaghị abịara ha ka ha si chọọ ha na-akwụ ụmụ okorobịa ndị bi n'akụkụ obere ego ka ha kụka paịpụ mmanụ ka ha nweta kọntrat hichaa ala a ga-enye ha ihe dị ka narị puku naira abụọ maọbụ atọ obi atọgbuo ha site n'afọ 2009 anyị ahụla na ụdịrị nwụsị mmanụ nke na-esite n'aka ndị kọntraktọ na-arịzi elu nke a abụkwaghị na anyị agaghị ata ndị ụlọ ọrụ mmanụ ụta maka ọtụtụ narị mwụfu mmanụ nke ha na-akpata n'afọ n'ihi na ọ nweghị ebe ọzọ n'elu ụwa a ga-anabata ụdịrị arụrụ ala mwụfu mmanụ ka na-aga n'ihu oke si na-enweghị nhazigharị juru ebe niile akụkọ ndị ibodo ga-emega anya mmiri ngwụsị mmanụ nke mmebi ngwaọrụ kpatara kemgbe mmanụ bịara ebe a ịkọta azụ ịsacha ya bịa gbuwa ya afọ ị ga-ahụ mmanụ n'ime ya ịtawa ya ọ na-esi ka kerozin ikupu ume ha isi kerozin bụ ihe ga-esi gị n'ọnụ pụta mmanụ wụsichaa n'ala mmiri nwere ike bịa bụrụ mmanụ a jebe na mangrove ihe a chọpụtara mgbe ndị united nations lebara gburugburu ndị ogoni anya ihe a kwuru na ala na mmiri ndị ogoni ga-ewe ihe dịka iri afọ na abụọ tupu ọ dị ọcha ọ karịala afọ atọ kemgbe ha gwara ndị ọchịchị anyị okwu a ihe m na-eche bụ na ha ga-ebido ihicha ala ndị ogoni ọsịsọ ma sọ ihe anyị na-ahụ ebe a bụ signboard na-agwa ndị mmadụ ka ha kwapụ na ala ha emetọsichala ma ebe a bụ ebe obibi ụmụ mmadụ etiti ogbe ha ha na-agwa ha ka ha kwapụ lee ebe ha chọrọ ka ha kwaga ihe mere agha ndị militantị ji wee nwee isi bụ maka na eleghara ndị naja Delta anya nnukwu ndị mmadụ kara na-aṅụ mmiri osimiri otu ha si aṅụ ya kemgbe m nwatakịrị enweghị ha bọọholu ụzọ eji eje ebe ha adịghị mma ka ebe ego mmanụ a na-aga ọ bụ nke a mere mgbe ụmụaka biliri buru egbe ndị mmadụ na-akụrụ ha aka ndị ezinụlọ ha na-eto ha aha ee Daniel ọzọ abịala o inyere anyị aka azikiboro ọzọ abịala nuo ịmaa na mmadụ na-akwaga gị na mgbidi o ruo mgbe o kwezikwaghị gị odidi gị nwa ebidokwa kwawa ya aka nke gị oge ọbụla ugbu a nke a bụ ọnọdụ anyị nọ na ya o kwesịrị ịbụ anyị na-enye gị ihe ọma ịgba mbọ na-enyeghachi anyị ihe ọma eke ihe nha ọ na-adịkwa n'obi mma ọ dị mfe ịhụ ajọ ihe mwụfu mmanụ na-ebute mana otu o si enye aka mgbanwe ihu igwe adịghị mfe ịghọta ma icheta na osisi ọbụla anwụrụ anwụ ma ọ bụ osisi ọbụla egbubiri egbubi enweghị ike inye aka ma belata anwụrụ carbon dioxide nke na-akpata mgbanwe ihu igwe okwu a ga-edoghị anya n'ụwa niile osisi mangrove bụ ihe kachasị mkpa na-ebelata nsogbu anwụrụ carbon dioxide osisi mangrove dị oke mkpa nye obodo anyị bụ naijiria ọ bụ otu n'ime ihe na-egbochi mmekpa ahụ nke na-esite n'osimiri mana anyị na-ebibi ya site na mmetọ nke mmanụ nke a bụ osisi mangrove nwụrụ anwụ osisi mangrove ndị a kachasị mkpa nye ndị bi n'akụkụ mmiri ihe a bụ osisi ọhịa chineke nyere anyị maka igbochi mgbasa nke osimiri ndị bi n'akụkụ osimiri egwusichala osisi ndị a ma nke ọcha ya ọ gwụla o kwesịrị ọ bụrụ na osimiri jiri ike na-abịa osisi mangrove ndị a a na-akwaghachi ya azụ ma ugbu a osisi mangrove agwụchaala mgbasa nke osimiri enwezikwaghị ọdachi ọbụla Niger Delta bụ ihe bekee na-akpọ wetland nke atọ kachasị ukwu n'ụwa niile anyị emebisiela wetland nke anyị nke a nwere mmetụta nye gburugburu ebe anyị bi akwa azụ kachasị mkpa nye anyị nke na-eme ka azụ baa ụba n'ime mmiri anyị na-emetọsị ihe na-enye anyị nri ọ na-agba m ụgharị ọ na-ara anyị ahụ ịkwụsị ndị a bụ ndị amaala ndị kachasị ogbenye n'etiti anyị ndị na-ebi n'usoro mmiri na-akọwara m na ebe ha bi ugbu a ji otu kilomita gafee ebe ha bi n'afọ asaa gara aga ị gaa na Bras gaa ọdịọma Kolama ị ga-ahụ ofu ihe ahụ mgbasa nke osimiri ọ na-eri ala ha gwara m na osimiri eriela ihe dịka poolu ọkụ latrik asaa abụ m otu n'ime ndị biburu ebe na-etoghị anya n'ebe a na mbụ ugbu a osimiri ji ike na-abịa o ji ike nke ukwuu iji sachapụ Bonny Island ma eleghị anya ọfụma osimiri ga-asachapụ Bonny Island a anyị na-ele anya n'oge ahụ ụkwụ ka anyị ji agarute n'ụgbọ mmiri ahụ ị na-ele anya ma ugbu a ị nweghị ike iru ya nso ị ka mmiri si eri ala ndị ọkachamara ekwuola ma anya kpachapụ ha anya mmiri osimiri rie elu kara ihe dịka otu mita ala ruru kilomita iri itoolu site n'ụsọ oke mmiri ga-ala n'okpuru ọnọdụ nke osimiri ga-ebili nye ndị Naijiria ọkwa osimiri ọ ga-eri otu nnukwu akụkụ Lagos ụsọ oke osimiri niile ga-enwe mgbanwe ụdịrị mgbanwe na-enweghị nlọghachi ekwesịghị ịrụ ụlọ ebe a na Naijiria o nwere ihe anyị na-akpọ setbacks nke a bụ maka nchekwa ọ bụ ihe nchekwa ya mere aghọtaghị m ihe mere ndị mmadụ ji na-arụ ụlọ ebe a ndị mmadụ na-arụ ụlọ ebe ha na-ekwesịghị ebe e kwesịrị ịhapụ nye mmiri ka ọ gafee mmiri bido zowa ide mmiri eju ala ha kedu ihe a na-atụ anya anyị na-ahụta na ndị gọọmenti bụ ndị kachasị njọ ma a bịa na ide iwu gbasara gburugburu ebe obibi ọtụtụ n'ime ụlọ ọhụrụ ndị a ha na-ewu n'ụzọ iwu na-akwadoghị n'ụsọ mmiri a ga-aga n'okpuru mmiri anyị dị ka ndị a na-akwa aka site n'akụkụ niile na-akwaga anyị nke nta nke nta na-akwaga anyị n'agba etiti nke bụ belt ndị si n'ebe ugwu ha ga-agbadata ndị sikwanụ na ndịda a ga-amalite riwe ugwu Chukwu okike ji oke ọhịa nke makasịrị mma karịa n'ụwa gọzie Naịjirịa n'ime obere obodo a ka ị ga-ahụ ụdịrị okwu osisi na-enweghị ụdị ya n'ebe ọzọ n'ụwa o nwere otu ụzọ n'ụzọ atọ nke ụdị enwe niile dị n'Afrịka ihe dịka ụdị iri anọ ebe a ka ị ga-ahụ anụmanụ na-enweghị ụdị ya ebe ọzọ n'ụwa osisi bụ ihe jigidere ntọala nke ala ha na-amịpụ mmiri n'ala Ha dị ka elu ụlọ nke ụwa, ha na-echebekwa mba n'ala anyị. Anyị ekwubeghị maka ịkụ ụgbọ aṅụ na ahụhụ na-enye aka ka ihe dị n'ubi mịa mkpụrụ. Ọ bụ n'ime oke ọhịa ka ha na-ebi. Ebibie oke ọhịa, emebiela ụlọ ha. Osisi oke ọhịa bụ ihe kachasị mkpa na mgbochi mgbanwe ihu igwe. Ha na-amị anwụrụ carbon dioxide gbanwee ya ma mepụta ọksijin nye anyị n'ikuku nke a dị mkpa nye ụmụ ụwa a na-eme atụmatụ na otu osisi nwere ike iwepụ carbon dioxide ruru kilogram iri abụọ na abụọ n'otu afọ ewepụ osisi a carbon dioxide nke a ga-anọgide n'ime ikuku nke a na-akpata oke okpomọkụ anyị na-enwe site n'afọ 2000 ruo afọ 2007 oke ọhịa ruru hekta puku narị abụọ na iri ise bụ ihe egbudara otu ihe ahụ ka egbudara site na 2007 ruo 2014 ọ bụrụ na iji afọ iri na ise gbudacha ọkara oke ọhịa ị nwere n'ala gị jiri ọgụgụ isi gị gụọ afọ ole ọ fọdụrụ tupu ibibichaa oke ọhịa niile ọ dị mwute na Naịjirịa abụghị ezigbo obodo nlereanya ebe igbukpọsị oke ọhịa dị ukwu nkwụ eji ewu ụlọ na-eweta ego ekwuwa okwu ego ndị mmadụ anaghị eche echiche ịkwado oke ọhịa ọ gbasaghị ha ma ọ bụrụ na igbukpọsị osisi na-emebi iwu ego dị ya oke ọhịa unu fọrọ obere ka ọ gwụsịchaa eziokwu mba na-eto eto ụmụ mmadụ na-aba ụba onye ọbụla chọrọ iwu ụlọ wuo ụlọ nkwari akụ wuo ihe ọzọ ọ na-ewe osisi n'ihe dị dịka afọ ole na ole gara aga anyị ejidela ihe dị dịka chainsaw narị anọ ya igwe na-egbubi osisi ihe ruru narị anọ ị na-ekwu okwu banyere ihe karịrị ndị narị naira ise ya mere o nwere ndị omempụ na-arụ ọrụ ebe a ha nwere ike iji ego kparịa ndị nchekwa ha achọghị ịhapụ ego ha na-enweta ha ga-alụ ọgụ iji chebe ya ndị mmadụ chewe echiche banyere ihe nchedo ha na-eche echiche banyere ndị uwe ojii na ndị omekome ma ọ bụ boko haram ma ọ bụ ndị omempụ na mmiri ma mgbe ị na-efunahụ gburugburu ebe obibi gị ị nwere nsogbu nchedo gburugburu ebe obibi na gburugburu ebe obibi isi iyi anyị osimiri na oke osimiri anyị ihe ndị a niile na-akwado ndụ mmadụ ebe a ya mere ọ na-aghọ nsogbu nchedo nye mba ọbụla ọ bụrụ na ya anaghị echebe gburugburu anyị gịnị ka anyị ga-eji dochie ya mgbe ị na-efunahụ ọhịa ọ gaghị alaghachi azụ ndị mmadụ na-ekwu sị igbutu otu osisi ịkụ abụọ otu abụghị n'ezi ala ebe a bụ naanị obere sentimita ole na ole igbutusicha osisi oge mmiri ozuzo otu ma ọ bụ abụọ gafee ala agaala ndị mmadụ ga-abanye n'ime ala ahụ kọwa ugbo ọ gaghị agaghachi bụrụ oke ọhịa nke a bụ eziokwu nke Chineke otu n'ime ihe dị mkpa maka nlanarị bụ ọrụ ugbo na ịkpata nkụ njikwa ala na-enye anyị ihe ndị a mana a na-ama anyị aka n'ihu n'ihi na ndị mmadụ na-abawanye ma oke ọhịa anyị na-epewanye mpe anyị nwere nnukwu ala atụgbọ ọrụ n'efu na-enweghị ihe nwere ike iji ya mee anyị nwere mbuze na-anaghị enye mmadụ okwu ọnụ ọ dịzị ka ọ bụ otu a ka Chukwu si wee ka ebe ahụ mgbanwe ihu igwe na-ebute mbuze n'ike n'ike maka na mgbanwe ihu igwe na-ebute nnukwu mmiri ozuzo n'obere oge iwu kọnkịrị n'ala gị ihe ị na-eme bụ ị na-egbochi ụzọ mmiri si abanye n'ime ala maka na ijiri kọnkịrị na zink nọchie ala ị na-enye ohere ka mmiri ozuzo gbakọta ma na-asọ asọ n'ike nke a bụ ihe na-akpata mbuze anyị nwere ndị na-akwafu dọtị na gota nwekwa ndị na-ewu ụlọ nọchie ụzọ mmiri si asọ ịtịkọta ihe ndị a niile ihe ị ga-ahụ bụ mbuze n'afọ abụọ maọbụ atọ gara aga anyị nwere nnukwu mbuze nke metụtara ebe niile anyị bi tupu ihe ahụ emee anyị nọ na-agwa ndị mmadụ sị ha egbula ọhịa akọla ugbo n'ebe mgbada maka na ụdịrị ihe ahụ nwere ike imegharị ala wepụ ihe jigidere ya mgbe mbuze jizi wee mee anya emepe onye ọbụla ha na-asị ewo ọ bụdị eziokwu ka unu gwara anyị otu n'ime mbuze kachasị n'obodo naijiria ị ga-ahụ ya na ndagburugwu nanka na steeti anambra mbuze na nanka bụ nke kachasị n'ozuzu naijiria ihe na-eme na nanka bụ nnukwu ihe n'eziokwu otu o si aga ụjọ na-atụ igwe ndị nanka maka na ọ fọrọ ntakịrị ka mbuze loo ụlọ ya nke bụ mmiri a na-eku ntọntọ mmiri makịta ovolozie nsakasaka awee tikuo gọba ntiko mfukata nnobe mkpadị bịakwasa obodo anyị na cha. obodo anyị adakasịala ana nka ọtụtụ ndị mmadụ abụrụla ndị na-enweghị ọrụ ma ọ bụ ala ubi ma nke kachasị njọ bụ ma mbuze lomi ụlọ mmadụ na-ebi o nwere nwoke onye isi bi n'ụlọ a ọkara ụlọ ya adabala n'ime mbuze anya kpọrọ ya o kpuru isi n'ezi ya o bi ọkara nke fọdụrụnụ anyị ajụọ ya sị olee ihe mere ịka bi nga o nweghị ebe ọzọ o nwere ike ịkwaga ndị bi n'ime ime obodo na-akachasị ata ahụhụ mmetọsị gburugburu ebe obibi idei mmiri mekpara ndị bi n'obodo a ahụ ọ malitere dịka oge ide mmiri nkịtị n'ọnwa Mee oke mmiri si na Cameroon wee na-abata n'osimiri Niger mmiri nọkwa na-ezo nnukwu mmiri ahụ na-ezo kwa ụbọchị mmiri ozuzo ahụ dịkwa oke arọ oke ide mmiri ahụ bịara na mberede ndị mmadụ na-agbagharị na-achọgharị ebe ha ga-agbaba ndị mmadụ na-ebi n'okporo ụzọ na-esi nri n'okporo ụzọ na-etinye ubi ha na-ehi ụra n'ebe ahụ ọtụtụ mmadụ nwụrụ ide mmiri ahụ mebiri ihe ndị mmadụ kụrụ n'ubi ma jio jigbo aṅa ọkwọ, ha niile furu efu nke a bụ ebe mmiri ruru ebe a bụ ebe o ruru ụdị ide mmiri dị ka nke a nwere ike ịkpata ọgba aghara na-adịgide adịgide ịkwapụ n'obodo a ekweghị omume ndị mba anyị enweghị ala ọzọ ha ga-agbalaga ebee ka ha ga-akwaga ha ga-akwara ihe ha gawa n'obodo ndị ọzọ nke ahụ bụ nsogbu o nweghị ebe mmadụ nwere ike ịgbalaga ugbu a anyị ahụla ụdịrị ihe agwa ọjọọ anyị na-akpata na-ebute anyị aga na-aga n'ihu n'imetọsi akụ okike anyị otu a o nwere ihe dị iche anyị pụrụ ime ma ọ bụ anyị ga-asị na oge agafeela ọrụ latrik na Naịjirịa na-eweta naanị otu ụzọ n'ụzọ ise na ọkụ anyị chọrọ n'obodo a o anyị anya na ala Naịjirịa jupụtara na ndị nwere ịtụnanya ịchụ nta ego ihe na-adọlaga anyị azụ bụ na ọkụ latrik ezughị oke ọkụ anyị na-agbapụta na jeneretọ ruru ihe dị ka megawat puku iri na ise ọ bụrụ na anyị hazie usoro ọkụ eletrik anyị nwere n'obodo a anyị agaghị a na-etinye aka na mgbanwe ihu igwe gaasị anyị na-akpọ ọkụ mmefu n'obodo a bụ oke mmehie ịkwụsị ya ga-enye aka igbochi okpomọkụ zuru ụwa ọnụ na mgbanwe ihu igwe naijiria nwere ike imepụta gaasị a nke ọma ree ya n'ahịa ihe nke mbụ ndị na-achị obodo kwesịrị ime bụ ịkwụsị ọkụ mmefu gas ịkpọ gaasị ọkụ mmefu bụ iwu a mara kemgbe afọ 1984 o megidere iwu iji kpochapụ gasị ọ bụ ya mere ha ji akwụ ụgwọ mana ụgwọ ha na-akwụ adịghị nnukwu o kwesịrị ka ndị ọchịchị teta n'ụra mmefu akarịala anyị apụghị ịkwụrụ ofu ebe na-ele ihe na-egbu ndị anyị ihe na-emefu akụ okike anyị ihe na-arụ ala anyị ma na-emegide ndị niile bi n'elu ụwa kee otu mmadụ nwere ike ibi n'ebe e nwere nnukwu mmanụ gas ma bụrụ onye bi n'ọchịchịrị ugbu a bụ oge naijiria nwere ikpebi na ha chọrọ ibidorewa gaasị n'ahịa okpulọ ọ bụrụ na enwee ebe mmefu gaasị nwere ike iweta ọkụ latrik ruru megawatị iri atọ na ise kedu ihe kwụsịrị anyị iji ya weta ọkụ o nwere ndị ga-asị na ụdịrị usoro a ga-esi ike omume <laughs> mana ọ raghị ahụ iburu injin dizel nkịtị tụgharịa ya obere ị nwere ike ịbanye ya gaasị ya enye ọkụ ọ bụrụ na anyị chọsiri ya ike anyị nwere ike imepụta ụdịrị ha n'ọnwa isii usoro nke a ga-enye puku iri mmadụ ọrụ ma nyekwa obodo anyị ọkụ latrik ọ ga-agba ezigbote ihe ọma ma ọ bụrụ na ihe na-egbochi mmetọ gburugburu ebe obibi anyị bụkwa ihe na-enye anyị akụ ọkụ latrik si n'anwụ na nke si n'ikuku nwere ike inyere ndị bi n'ime obodo ebe ọkụ na-anaghị eru aka obodo naijiria bụ otu n'ime obodo ndị kachasị nwee usoro ọhụrụ nwere ike iweta ọkụ eletrik n'ụwa nke a bụ 10 megawatt Katsina Wind Farm ebumnuche nke ọrụ a bụ iji ihe onwunwe anyị wee mepụta ọkụ latrik anyị nwere oke ikuku ebe a nke kachasị n'ụwa niile anyị rụchaa ọrụ a ọ ga-enye aka nke ukwuu igbo mkpa ọkụ latrik ndị bi na steeti a mmepụta ọkụ latrik site na ikuku na-eri nnukwu ego ma imepụta ọkụ latrik site na anwụ nwere ike ọ ọnụ ala Human City Project nke Port Harcourt bụ ihe ịma atụ n'ihi na ọkụ latrik anyị na-enwe adịghị ma ncha ncha ọ na-eme ka anyị na-emetọsị gburugburu anyị ụfọdụ mgbe anyị na-enweghị ọkụ jenereto anyị na-anọ n'ezi na-eme oke mkpọtụ chineke daalụọ na anyị nwere ngwọta ya ebe ọ bụla na naijiria nwere ike imepụta ọkụ site n'anyanwụ ọ bụghị sọsọ anyị nwa ka ụdịrị ha na-enyere aka ọ na-abara ndị ibi anyị nso uru nke ukwuu mgbe ọbụla ị bịara ebe a ị ga-ahụ ndị mmadụ na-akwụnye foonu ha n'ọkụ ana m agwa ndị mmadụ na ihe a bụ onyinye chineke nyere ndị afrịka anyị nwa bi n'obodo naijiria anyị nwere ike ịdabere n'anyanwụ inye onwe anyị ọkụ ihe ngwọta a bụ kpọmkwem ihe anyị ga-eme iji nye ndị ime obodo ọkụ ihe igwe mmadụ ji akwanye ọkụ esi nri bụ nkụ ọtụtụ ndị mmadụ na-egbutu osisi n'ọhịa were esi nri ha ha che na ịchọta usoro ụzọ eji akwanye ọkụ esi nri ga-efu ha ezigbo ego ekwu ọkụ ndị nke ọhụrụ a dị mma karịa n'ihi na ha nwere mkpuchi ka mma na-emekwa ka ọkụ na-aga n'ahụ ite ozugbo kama ịgbasa ha na-esikwa nri ngwa ngwa ma jiri obere nkụ sie ya ị nwere ike iji obere osisi atọ sie otu ite osikapa na agwa ọ naghị eri nkụ dịka usoro anyị na-ejibe mbụ na-esi nri ihe nọ n'ite na-agba ọsịsọ na-atọkwa ụtọ ngwọta nke a dịkasị mfe abụghị sọsọ maka ụlọ otu ụlọ ọrụ na-eme achịcha na jigawa na-eji otu osisi na-akpọ nkụ n'otu ụbọchị osisi iri atọ kwa ọnwa tinyere na enwere ụlọ ọrụ achịcha narị atọ na jigawa nke a ga-abụ ihe dịka osisi puku otu narị asatọ kwa afọ a na-egbutu naanị iji mee achịcha ya mere anyị ji na-ebubata ekwu ọkụ ọhụrụ a iji nyere ndị na-eme achịcha aka belata iji nkụ mee achịcha nkụ gụnye ọkụ a na-eri bụ otu n'ụzọ iri nke ọ na-eri na mbụ dịka ọmụmaatụ otu osisi ị na-eji eme achịcha n'otu ụbọchị nwere ike izuru gị ụbọchị iri usoro a na-agbanwe ihe niile nke a bụ ike nke nka na ụzụ nke a bụ ihe mgbanwe usoro anyị ji eme ihe nwere ike ịkpata nke a anaghị ewe ọtụtụ nkụ dịka nke ọzọ nke ọzọ a na-ekpo oke ọkụ achịcha anyị na-apụta nke ọma n'enweghị ntụ bụ aja dị n'ime ya nke a bụ ụdịrị okwu ndị mmadụ na-ekwu si obere ntakịrị mmiri nwere ike ịpụta oke osimiri ya mere ọ bụrụ na anyị niile eche echiche banyere ụzọ anyị nwere ike isi nye aka mee mgbanwe naanị obere mgbanwe na ndụ anyị ihe a niile nwere ike ịgbakwunye iji mee nnukwu mgbanwe a n'ọnọdụ anyị ncha ihe gawa ka o si aga ugbu a anyị na-ele anya na ọnụ ọgụgụ mmadụ na Naịjirịa ga-ebili site na 175 ruo 450 n'afọ 2050 e, ihe oriri nye igwe mmadụ a ga-abụ ihe ịma aka ihe ngwọta nsogbu a dị anyị nso ụlọ ọrụ ugbo Songhai na-enye ndị anyị nduzi n'ụzọ ugbo nke oge a nke kwesịrị obodo a ebumnobi anyị bụkwanụ ka ndị ọrụ ugbo na-arụ ugbo mụta ka esi emepụta nnukwu ihe oriri ịgbanwenye ụba nke ndị mmadụ ga-adị njọ ma nwee mmetụta nke dị oke mkpa na nchebe ihe oriri ma ya enweghị nchekwa ihe oriri ọ dịghị nchekwa ọzọ dịnụ mmepụta ihe ugbo bụ ihe kachasị mkpa anyị na-akwanyere gburugburu ebe obibi anyị ugwu n'ọrụ ugbo anyị o nweghị ihe anyị na-emefu o nweghị ihe anyị na-atụfu atụfu na songai nsị anụ anyị ji ya akọ ugbo mmiri si n'ebe a na-akọ azụ anyị na-awụsa ya n'ubi anyị anyị na-arụ ọrụ ugbo nke oge a ha sị na ọ na-esi ike ịkọta osisi plantain na banana n'ala ugwu mana songai na-eme ya ubi anyị na-eto kwa afọ anyị anaghị agba ọhịa ọkụ ebe a ọ na-ebibi ihe ndị na-edozi ahụ akụmakụ ka anyị kwuru n'ubi ụlọ ọrụ sọnga bụ ezigbo ihe ịma atụ nke otu esi emeghachi ihe ịma aka ọhụrụ a nke a bụ ọdịdị ụwa ka Chukwu zubere ya ka ọ bụrụ mana mgbe anyị na-eche echiche banyere mgbanwe ihu igwe anyị na-eche na ọ bụ sayensị na-ekweghị nghọta nke na-anaghị emetụta anyị ma mgbanwe ihu igwe bụ ihe anyị mere gburugburu anyị anyị nwere ike ịga n'ihu na-eme ihe anyị na-eme ugbu a ma ọ bụ anyị nwere ike ịgbanwe ọ dị anyị n'aka Chukwu onye okike emesapụla aka ya nye ndị Naịjirịa na ndị bi n'ime ya ọ dịghị mma ka anyị na-ebibi na-erichakwa ihe niile bụ ihe okike dị n'ime ya ihe anyị na-akpọ akụ okike abụghị ihe anyị kwesịrị ịkpọsa na-ere n'ahịa ọ bụ ihe Chukwu debere maka nkwado nke ndụ anyị ihe ịma aka gburugburu ebe obibi anyị ga-enwe mmetụta dị ogologo n'obodo Naijiria ọtụtụ ndị Naijiria na-arụsi ọrụ ike iji nweta ego ha anaghị eche banyere nsogbu gburugburu ebe obibi ha kwesịrị ichere ya echiche ụzọ abụọ n'ime atọ nọ n'ọgụgụ anyị na Naijiria bụ ntorobịa nke a pụtara na anyị ga-enwe ọtụtụ mmadụ n'obodo a n'ụbọchị na-adịghị anya ihe ịma aka nye ndị nwere ụba na mmadụ bụ olee otu anyị ga-esi lekọta onye ọbụla anya ọ dị anyị mkpa ịmalite ịhụ ebe anyị bi ka akụ na ụba anyị kwesịrị iji chekwaa ọ dị anyị mkpa ịkwado ma lekọta ya anya anyị jiri nwayọọ gwa onwe anyị eziokwu banyere ihe dị mkpa banyere ihe bara uru banyere ihe ga-enye anyị ndụ banyere ihe anyị na-etinye aka na ya mgbe ahụ ụkpụrụ anyị ga-amalite na-egosipụta na ndọrọ ndọrọ ọchịchị anyị na n'ụlọ ọrụ anyị na ebe anyị bi kee ụdị mmadụ na-eri ihe nketa ụmụ ya kedu ụdị mmadụ na-eche na o ruru ya iricha ihe niile o ketara n'aka nna ya na-adịghị oke o rifọrọ nye ụmụ ya ọ bụ na anyị hụrụ ụzọ nke oriri ma ghara itighachi ihe ọ bụla azụ anyị ga-adị ka ndị nyefere mkpụrụ obi ha ọ ga-emetụ otu anyị si eche echiche ọ ga-agbanwe ndị anyị bụ anyị abụghị ndị na-ebibi ma ọ bụ ndị bụ sọ ndị oriri anyị enweghị ike ị na-ewepụ n'ala ma ghara itighachi n'oge na-adịghị anya ihe fọrọ n'ọba akụ ahụ ga-agwụ mgbe ahụ ezigbote ahụhụ na ide ogbenye ga-amalite na mba ọ bụ okwu onye ọbụla ọ bụ ọrụ onye ọbụla ọ ga-ewe mmadụ niile iji dozie ma chebe ihe okike fọdụrụ na Naịjirịa mgbanwe na-amalite n'ụlọ ị na-ebi n'ụzọ dị mma na gburugburu ebe obibi gị ị na atụfe ahịhịa n'elu mgbidi ị na-awụfu mmanụ n'okporo ụzọ gị nke na-abanye n'ime mmiri ma ọ bụ na mmiri ozuzo na-asọba n'osimiri anyị bụ ndị amaala amaokwu ebe a ozugbo mmebi ahụ mere ọ gaghị enwe ngwọta enweghị ego eji arụzi ya o achọrọ m ịgwa unu na anyị na ihe ekere eke n'elu ụwa adịghị iche anyị bụ otu ihe nke a bụ ihe na-enye aka imepụta usoro nke ga-adịgide ma nwee ike nye anyị olileanya maka ọdịnihu ya mere na ọ dị anyị niile mkpa ndị Naijiria niile ụmụ Afrịka niile ụmụ ụwa niile anyị nwere oke na ihe mere ụwa n'ihi na ofu ụwa ka anyị nwere ọbụla akpọrọ ọkpọ ụlọ nna ya ọkụ ntụ bụ ihe ga erutu ya aka